enyi m ndewo daalụ unu nọkwa nke ọma anyị nọ ndewo kedu maka ndị ụlọ gị ha nọcha nnọọ nke ọma ee nna ahụkwa ha ahụ dịcha nnọọ e ndewo ịnụ ndewo mhm. enyi m osisi ahụ ivu jikwa na-eme gịnị eji m ya ga ịrụ ụlọ kedu ebe ị na-aga ịrụ ya ma ụlọ agaji m ịrụ ya n'elu aja dị n'akụkụ mmiri achọrọ m ịkọrọ akụkọ banyere mmadụ na-abụ chọrọ ịrụ ụlọ site n'ime akwụkwọ nsọ Chineke eziokwu ngwa kọọ achọrọ m ịnụ Jizọs Kraịst kọrọ akụkọ a banyere mmadụ na-abụ otu onye bụ onye nzuzu otu onye bụ onye maara ihe onye nke ahụ maara ihe chọrọ ịrụ ụlọ ya wee sị na ụlọ m ga-esi ike n'ihi na achọrọ m ka ọ nọ ọtụtụ oge ya wee sị m ga-arụ ụlọ m a n'elu nkume nke dị n'akụkụ mmiri mgbe ọ lụsịrị ya o wee sị ọ mara mma nke ukwuu nwa mgbe nta mmiri bịa oke ifufe wee fee nke ukwuu oke ebili mmiri wee dị mana ụlọ ahụ adaghị n'ihi na arụrụ ya n'elu oke nkume hmm, ngwa maka nke onye nzuzu ọ rụrụ onwe ya ụlọ mana ọ rụrụ ya n'elu aja efu nke dị n'akụkụ mmiri mgbe ọ rụsịrị ya ya wee sị ewoo ụlọ m mara mma nwa mgbe nta ebili mmiri wee dị mmiri wee rijuo ebe niile mmiri ahụ tojurunu wee na-enu n'ukwu ụlọ na-enu n'ukwu ụlọ na-enu n'ukwu ụlọ ụlọ ahụ wee daa wuo ya e e e ma nwoke wee tie mkpusi ewu ewu ewu ụlọ m adaala ụlọ m adaala o mmiri evurula ya o ụlọ nwoke a dara n'ihi na arụrụ ya n'elu aja efu n'akụkụ mmiri hmm. onye nke bụ n'ezigbo onye nzuzu n'ezie ọ bụ onye nzuzu jizọs kwuru sị ndị niile na-anụ okwu m ma na-eme ha ha dị dịka nwoke ahụ nke rụrụ ụlọ ya n'elu oke nkume ọ bụrụ na ha nwụọ ha agaghị aga n'ọkụ ala mmụọ kama ha ga-aga n'ala eze Chineke Jizọs Kraịst dị dị ka oke nkume mmehie unu dị ka nta aja na apịtị enyi m Jizọs hụrụ gị n'anya ọ chọrọ iwepụta gị n'ime mmehie gị wee sachaa gị hapụ ụzọ ochie gị n'ihi na ha bụ ụzọ mmehie ha adịghị mma Jizọs kwuru sị na mmadụ dị dị ka ụlọ abụọ a nke dị n'ime akụkọ a ifufe na-ebili mmiri dakwasịrị ụlọ abụọ ndị a otu aka ahụ otu ụbọchị Chineke ga-eleba anya na ndụ onye ọbụla ndị ndụ ha jupụtara na mmehie ga-adị dịka nwoke a onye ụlọ ya dara n'ihi na ha atọghị ntọala n'ebe siri ike ha tọrọ ntọala ndụ ha n'ụzọ nke ekwensu ha ga-ata oke ahụhụ ma ha nwụọ mana ụlọ ahụ nke dị n'oke nkume anọghị n'egwu otu aka ahụ ndị niile nụrụ okwu Jizọs ma mee ha ha nọghị n'ịtụ egwu Jizọs Kraịst abụrụwo oke ntọala ndụ ya enyi m Jizọs Kraịst eburuwo mmehie gị niile n'elu obe n'ụzọ a ka o siri wee kwụọ ụgwọ mmehie gị ọ bụrụ na ị nara Jizọs Kraịst taa sogide ya ọ bụrụ na ị nwụọ ị gaghị ata ahụhụ ọzọ ọ ga-akpọrọ gị ka gị na ya biri n'eluigwe igwe Okwu dị m ụtọ na ntị. achọrọ m ịdị ka onye nzuzu. Achọrọ m ịdị ka onye maara ihe. Achọrọ m ịtụkwasị obi na Jizọs Kraịst, onye nzọpụta m. Aga m eme ka ndụ m dị dị ka okwu ya si dị.